ebe anyị ndewonu ndị Igbo na ndị enyi ndị Igbo ikoro ebidogokwa na mgbede tata anyị abịago ka anyị na ụlọ kparịa ụgwọ iji wee nebanye anya mmalụ ka anyị si bili etu anyị na e, ndị agbata obi anyị si eme tata anyị abịakwo ibido na ịkpa gaa n'iru banyere ihe anyị na-ekwu maka ya anyị na-akpa ihe gbasara anya bụ mkparịta ụka ahịara declaration nkwupụta ahụ emere na June 1, 1969 mụ onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha na-akparịta ụbụbọ tata bụ maazị keke odeluga igbo mma mmanụ na ụkọchukwu Austin ọkaigbo n'igbo ya na n'ụtụtụ a anyị ga-aga n'iru ịkpa maka ọtụtụ ihe anyị kwugara n'oge gara aga ofu n'ime ha bụ ihe gbasara ihe butere ọgba aghara n'etiti naijiria na biafra ihe mere ndị ọdịda ndị ọwụwa anyanwụ naijiria wee binye si na ha ga-enwere onwe ha wee gabara onwe ha butela agha nyanwụ biafra Na akwụkwọ ahịa ara edepụtara ọtụtụ ihe bụ isi sekpụ ntị eji wee bido nyanwụ e, nsiokwu anyị akpago ụbọchị one na one gara aga na nkata anyị na prọfesọ ifemesia kọwaala ebido bido n'isi na nsogbu naijiria bidoro ka ndị ọchịchị nchigbu tikọsịrị ọnụ ndị ugwu Hausa na ndị ọdịda ugwu na 1914 akpọrọ amalgamation wee kpakwazie ka o si wee bụrụ nsogbu ndị isi ojii ụwa niile mana tata anyị ga-enebanye anya n'ofu ife n'ime ife edepụtara na nkwupụta ahịara nke a kpọrọ n'asụsụ bekee Arab Islam expansionism na ihe ọ pụtara na obodo Naijiria m ga-etinye mbido akụkọ a n'aka ụkọchukwu ọkaiwu anyị na-aga ụkọchukwu ọkaiwu gara n'iru maazị ụkọchukwu ndewo na maazị odeluga ndị Igbo ihe anyị chọrọ ka anyị lebanye anya ya n'ụzọ pụrụ iche taa dịka maazị ụkọchukwu si kwuo bụ otu akụkụ ihe ejiri bido nkwupụta ahịa a na-akpọ ahịara declaration ka a na-akpọ arab muslim expansionism n'ihi na nkọwa ahụ gwara anyị na ihe dowara ọnọdụ ndị isi naijiria na ndị isi ojii otu ha dị nke bịakwara bụrụ isi nwa bụ njọ iwu ihe duba anyị n'agha ahụ bụ nke mbụ bụ ihe a na-akpọ the meat of the negro na oke ọchịchọ ndị ọbịarachia ndị oyibo ndị obodo oyibo ya ha na-akpọ colonialism nke ọzọ ha bụrụ the Arab Muslim expansionism ya wụ agha ndị alakụba na ebumnuche ha ime ka mba ndị isi ojii ọbụla bụrụ obodo alakụba ka a na-ekwu okwu a ọ bụrụ na unu na-ege ntị unu ga-aghọta na onye isi ala na-achị ịchịrị Naijiria n'oge nso n'oge na-etebeghị aka bido 1999 ruo 2007 maazị Olusegun Obasanjo mm-hmm. nwere okwu o kwuru nke bidoro na-arụ ndị ọchịchị nọ na Naijiria ugbu a afọ n'ihi na o lebela anya dịka onye ma nri izu bịa gosi anyị bịa kwuo okwu nke ma ọbụla naanị ndị Naijiria ma ndị nọ na mba mpaghara mba ndị ọzọ nọ n'Afrịka na mpaghara mba ndị Europe na Amerịka egeela ntị Maazị Obasanjo sị na ihe gbasara ọgụ ndị Boko Haram ndị ọlụ ọgbalaga Boko Haram na-eyiye ndị mmadụ egwu nke ndị a na-akpọ the Fulani ndị Fulani herdsmen ndị ọchị hmm. ndị eji egbe achị nnama hmm. na ndị ọzọ tinyere usoro maazị Buhari si elekọta Naijiria ejila nwayọọ nwayọọ na-edubanye Naijiria n'ọnọdụ ihe a na-akpọ na security studies feld steeti yawụ na Naijiria na ha abụla obodo gbasara agbasa ka a na-ele ya anya ọ na-aga na-eje bụ obodo gbasara agbasa okwu a maazị ọbasanjọ kwuru na tupu anyị abido lebawa ya anya n'ụzọ dị iche achọrọ m ịsị na achọrọ m ịkọwa na anyị nwana ebe a n'ikoro na-ekwu okwu ọ pụtaghị na maazị ọbasanjọ bụ enyi anyị nwoke onweghị ihe jikọrọ anyị na ya ka awụ ihe ndị oyibo na-akpọ disklema anyị achọghị anyị abụghị anyị abụghị na maazị Obasanjo so ndị ga-ahazi obodo Naijiria ya dara mma mba ọ bụghị anyị bịara ebe a ịkpa asị ezie m ozi ndị Igbo si na ezie m ozi si m ji eji m eze aga m ezi ezie eze ozi asị m zie ya mana ibunye m nkata si m ji ebute eze ama m bute mm-hmm. ya na ihe anyị na-eme ebe a wụ ịkpa nkata izi ozi izi ọha ndị Naijiria ọha ndị Igbo na ọha ndị dị na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ịdọ ụnụ aka ntị dịka anyị ji-ekwu ikoro ikoro na-akụ na-asị anyị tetenụ n'ụra na ihe na-eme mm. ka maazị Obasanjo kwuru okwu a werekwala ka anyị werekwala ihe nke ewe eziokwu n'okwu okwu ma hapụzie onye ziri ozi mm-hmm. ọwụ onye ezigbo mmadụ ma ọ bụghị ezigbo mmadụ ọwụ ya ka anyị bịara itinye ọnụ ya wụ okwu a maazị Obasanjo kwuru nke bịa na-arụ mmadụ niile afọ ka m chọrọ ka anyị maazị e, Odeluga gịnị bụ ihe a maazị Obasanjo na-ekwu okwu ya ịma na ife Obasanjo na onye ọbụla n'anya na o na ndị tere ofe afọ enwejilakwachi eze maka na ịna-anya ka ife niile so wee chi obodo bụ Naijiria kamgbe 1966 ịchọpụta na akafa ncha dị n'ife niile melụ na 1966 67 68 69 70 wee si na mgbe a wee bebanye abụ ndị nọ so wee mee ku nke eji wee gbuo iro nsi wee si na ya wee nụọ ọgụ nke Biafra ya ọ bụrụ na ọ nwee onye ị ga-asị mma ebe etu esi wee na ya bụ ozu na Obasanjo so maka na ọ ya ome ọzọ bụrụ na Obasanjo apụrụgokwu mmadụ mma ife ụwa na-ene anya n'onye ga-abụ okwu okwu um, na ọmụ ife ọ na-ekwu maka na um, nyanwa bụkwa ọkpụrụkpụ mmadụ nwere akọ na uche ọmụ ife bụ n'obodo kwụchim mana ofu ife nche ịlụtụ aka maka na a na-asị nyanwa na-asị ike na ọ dịka obodo naijiria na bachi ikwusa mana ọ nwebụroli mgbe obodo naijiria nọkọrọ ọnụ kama nọọ ife jos eji eriri wee ya. and uh, ndị <laughs> ji elili ya tụkedie mmanụ na ya bụ elili esi agara ike mana ife ọ na-alụtụ aka bụ na ya bụ ekene aghabago nke aka ana uh, ebe ejekọ kịta na onwe ebe elubego ebe ọ ga-abụ na-enwe ike ahịa echi ya azụ na ya bụ ụdọ ga-etibe ọ bụrụ sụ ya fụlụ ya maka na e, ọtụtụ n'ime anyị mana ọ nwee mgbe ndị obodo mba Amerịka mgbe ofu ọkachammalụ ndị ụlọ mahadum dela akwụkwọ nke ndị military air na-asị na-eneghị anya na-ewetakwa n'aka na 2030 na ike achọzi obodo a na-akpọ Naijiria na ya afụ mana ka ebe bụ n'obodo etu afụ Obasanjo ji si n'obodo nọ ọ na aga to fail steeti ị na-anya na ọnwa ọlụ a na-ezula obodo ọbụla ichekwa ndụ ichekwa akụnụba ụba ichekwa ịgba mbọ fụ na ife ọbụla Chineke tinye na ana obodo afọ na-eji alụ ọlụ ga-abụ ilekọta ndị obodo afọ anya narị n'anya na mba Naijiria onwere Naijiria dịka ndị na-achị achị fụ kịta fanwelu ngwa agha niile onye obodo ọbụla kwesịrị inwe nwee ụfọdụ ụfọdụ ụfọdụ na n'Afrịka ama mmenwu maka na na anyị e nwere ụba igotenwu nke siri ike kama na apụtakwa onwere onye ga nwa mmiri tọgbu iko ọ nwere onye ga-esi Abuja jebe Kaduna ọ bịa nwere onye ga-esi Abuja nata ala Igbo ọ nwere onye ga-apụta na ala Igbo kwụgharịa ọ bụrụ na polisi egbughe amị egbuo ya ma ọ bụ ndị Fulani na-ji egbe achịgharị atụrụ efi ma ọ bụ ndị Boko Haram anarị ya isi ya na ife okwu bụ ife ọtụtụ n'ime anyị fugo kamgbe maka na mmadụ dịka Gowan na ọgọst 1 1966 kwughele ọnụ wee gwa ụba ụwa niile gwakwuo ndị bi na naijiria site na genye ife niile na-emegolunu site na ọnwa jenụwarị wee ruo na ya ọgọst eh, n'afọ ọkwanụ na ọdụrọzi nka anyị emekwatazi naijiria ife ọbụla ọsụlụ ya n'oyibo si na there is no justifiable reason for Nigeria for the people to be together anymore maka na nya nwee lego anya fụ na mmekọrị adrọ maka na ife ndị ọzọ e, e, ndị mmadụ ncha niile nọ Naijiria bụ n'obi dị iche maka ọrụ m n'ọfụ ya bụ na ihe na anyị na-aghọta ihe maazị Obasanjo na-ekwu bụ na dịka o siri rụtụ ya aka n'ihe o dere na n'ihe o kwuru n'otu ụzọ ọ bịara danye n'otu isiokwu ewepụtara anyị na Ahera Declaration Arab Muslim Expansionism nke na ile ya anya taa na ọtụtụ ndị na-ekwu okwu anyị anụna ya n'ọnụ ọtụtụ n'ime ha n'oge gara aga na-adịghị anya n'izu ole ma ole gara aga uh, izu ndị gara aga o nwere mgbe anyị rụtụrụ aka edemede ewere edegara mpaghara ndị ọdụ a si ha hmm. ma ha chọrọ ya ma ha achọghị ya na Naijiria bụ mm-hmm. anyị ahụ n'ihe a anyị amarana na tupu enwee indipenda n'afọ 1960 mm-hmm. na maazị Amadu Bello kwuru okwu na mgbe ọbụla ndị bekee lawara na agba ahụ ka ha ga-enwe ohere bidokwa ihe ha na-achọ anyị nghọtara anyị na ihe ahụ ha na-achọ bụ na ha ga-ewere Koran tụnye ya n'osimiri Atlantik, ya wụ ibidokwa agha ahụ nna nna ya Usman Danfodio Fodio nọ na-ebuso mpaghara ihe niile bịara bụrụzie Naijiria n'oge mbụ yaw the establishment and the expansion of the Sokoto Caliphate. ọ eh, bụrụ na ihe a dabara ka ọ dị taa anyị ahụla na ihe na-eme na Naịjirịa ọtụtụ ihe so na-adọkasa Naịjirịa taa abụghị dị eh, esemokwu dị n'etiti ka a ga-asị ndị Igbo na ndị Yoruba ndị Yoruba na ndị TV eh, ndị TV na ndị birom birom na egwera mba mhm. ma ndị Nupe na Kanuri kama na ọwụ agha ihibere isi n'usoro okpukperechi nke ndị bụ isi ya bụ ndị Fulani mm-hmm. abịa nke ọzọ otu n'ihe a na-ekwu Arab expansionism ọ dịzie ka ndị Fulani na onwe ha ebumnuche ha bụ na ha ga-ewere Naijiria mee ya ka ọ bụrụ Fulani Caliphate ma anyị aghọtakwarị na ndị Saudi Arabia na ndị Sunni States of the Gulf region so na-eburu ego na-ebubata ma ọbụladị ndị alakụba ndị ọzọ na-abụghị ndị Sunni anọkwa na-agba mbọ na-achọ ka ekpochapụ ha dịka ndị shia anyị ahụ mhm. ihe mere ihe na-eme ndị shia na ezazaki na ndị ọzọ ya bụ na n'otu ụzọ ihe a maazị Obasanjo na-ekwu na ihe anyị na-ahụ dịka ọ bịara dabakwa n'ihe edere na ahịara deklarashọn gbasara Arab Muslim expansion maazị oke ị chọrọ itinye okwu a ọnụ yes daalụ ife unu kwuru magburu onwe ya maka na ọ na-adị mma mmadụ ịma ebe mmiri bido mara anyị ekwuo n'ife ugboro one na one Ah, ah, prọfesọ Ifemesi anyị na-akpalụ ụtụ aka ebe ya bụ mmiri si na nke mbụ dịka ahịara si dee ya ọ bụrọ maka na ndị ụzọ ọwụwa anyanwụ maọbụ na ndị Igbo na onwere nwere ife ha merụ ka eji wee wakpo ha n'ife ọwụ bụ na ndị si esi bịa ya ndị anyị welụ ka ndị ọba ewu ndị ọcha bụ ndị bụ nsogbu bịa nke ọzọ bụrụ na nsogbu anyị nwere nke si anyị n'ime bụrụ ụdị mmadụ anyị bụ dịka ndị ụzọ ọwụwa anyanwụ na ya enwere oke na nsogbu anyị na-agbata obi anyị sịrị anyị anụrụ ya anyị enwere oke ọchịchọ anyị aghọtara na mmekọrịta mmadụ na ibe ya nwere ike itinye mmadụ n'ụdị ọnwụnwa ahụ ịgba mbọ anyị bụrụkwa ife ọzọ na-enye anyị nso mana nke ka njọ dịka anyị kpalụ n'ihe izu gara aga bụ na n'ime obodo ndị isi ojii ọkata na naijiria anyị na-ekwu na e, anya ukwu ma ọ bụ oke ọchịchọ so ndị ọzọ ka anyị pụtazi ọwakpu anyị anyị kwuru n'izu gara aga mekwa ka tinyekwa ka ndị ọzọ soro anyị nụ ife saduana yawa mmadụ bere gwalụ ndị ọcha na-ajụ ya ajụ mhm. maka ife o chere maka ife ha kpọrọ bụ the northern policy ya not for the northerners and Nigeria for uh, the rest of uh, us ya o were nke ndị ugwu awụsa agbadatakwazie na nke fọrọ afọ awụwo ndị nọt ahalụkwa ọzọ bụrụ na ha nwa na onwe ha na asịlị na ndị isi ụzọ ọdịda anyanwụ n'okwu ka anyị chọrọ wee gbakpu ha wee gbagota n'ụzọ be ha na anyị bịara na-ewekọ ife ha mana anyị gosiri na nke ahụ awụrụ eziokwu mana ife ọzọ ọgwụkwa na onye nwa bụ saduan ahụ bụ onye ji ọnụ ya dịka reverend kwuru kịta wee sịkwa na ife ha chọrị wee gagide welu koran tinye n'isi mmiri atlantik ka onye ọbụla kpebe ụdị okperechi ha nwa na-ekpe mana ịjụọ m ọ bụrụ nke ahụ ife agadola aka wee na-eme maka ị na-anya n'akụkụ ebe ndị Fulani na ndị ha binyelu bụ ndị Hausa edofọrọ ha arụ ha ji ha agba odibo ha ji ha melụ ndị eh, na-agba odibo ndị na-eji akwụkwọ bụ sọsọ ndị si Fulani ndị ọzọ eso ndị n'ime ha dị ha ka ọ welitere isi echi afụna na akwatu ọ bụrụ na anyị na-anya ọ bụrụ Obasanjo bụ onye izizi Tiwa ma bidoro na arọ one na one gara aga tibe mkpu na ya afụkwọna na ife a na-ekwu eziokwu mana ka anyị chigha azụ m obere maka na ọ bụrụ na anyị na-akpọ sọsọ ndị a eziokwu na nke ahụ na-aga tupu ndị ọcha bịa ọ ga-adịkwa mma ichetara anyị na etu o si eme na Naijiria ka o si eme na mba ndị ọzọ dị n'Afrịka kedu ife kpatara ofe ife ahụ ji dịka ndị isi ojii niile n'Afrịka ka ọ na-eme hmm. ee maka na ka anyị nọrọ onwe anyị ka ndị wakporo anyị ndị bịalụsị na ha bịara wuru ndị ọbịa ọ bụrụ na anyị na-anya n'ife na nkata ha kpalụ anyị nwee soho wee kpaa o nwere enyi nwoke na-asị na ọ bụrụ na ị nọ ebe a na-akpa nkata na tebụl ị maa na ị nọ n'ife akwadola anyị eri eri anọghị etu ahụ ka ọ dị Afrịka 1884 na 1885 na Berlin akpachazie nsogbu anyị wee bụrụ na ha welụ mba dị iche iche n'ọlụ onwe ha wụkọsịa ha ọnụ wee bụrụ ife agawanụ kwuru mgbe a hmm. na-achọ ikpezi ọgụ anụ na Biafra ọ sị na enwere onye unifying unifying principle jikọrọ Naijiria ọnụ mgbe ha na mgbe ọ dịla ka ndị ugwu ọsọ na-achọ ịgawara onwe ha eziokwu ị na-anya na mba ndị ọzọ dịka na mba hmm. Amerịka ife jikọrọ ọnụ maka ka esi ka mmewu kpọlụ ndị mmadụ si ebe ha nọ gbalụ chọọ ebe ọzọ ha ga-eje ka a ghara ịnazi ha ụtụ taa ma ọ bụ ka a ghara ịkwazi etu ha ga-esi ekpe a bịalụde konstitushọn onye ọbụla ma na ife ahụ ife ji ichekwazie na mba ndị ọzọ ọ bụrụ na ha ncha ha asụkọ ofu asụsụ ha gụwa ha ya ama ofu nwoke ha ya asị n'ọnụ nna ma ọ bụ ebe nne ha si ha ncha niile wụrụ ofu ife ahụ ịbịa na Naịjirịa ndị si ugwu Awụsa nwere ndị si ụzọ mmali wee wakpo ha anyị nwa nọ na ọwụwa anyanwụ na-asụ asụsụ dị iche nwere omenala dị iche ndị nna na ọdịda anyanwụ nwere asụsụ nke ha dị iche nwekwa omenala dị iche ọ eziokwu na ha wụ agbata obi anyị na oge ụfọdụ na anyị na ha na-anụkọ na onwere ndị anyị na ha mana ndị ọbụla nwere ife ji mm. o wee bụrụ na ndị ugwu Hausa were okpukpe chi e, Islam e, wee mebe were wee ghọta jihad nke ha n'ụzọ dị werie etu etu ndị ndị ndị na-aka ụka Kraịst si agbasa oziọma eje oziọma oziọma ha wee wụrụ na iwu riri wụ na ha bịakwuteghị n'ihi eso ha mere nke ha ọ wụrụ na ọ wụrụ ya na ịdọha mma ibi hmm. ya bụ ife akwụsịbụ maka na aka ndị ndị mechara amalgamation si na ha nyere independence welụkwazie nyawa ọchịchị tii n'aka ndị ndị ha chere dị ha mma wụrụ ndị ugwu Hausa anyị na ha ebie n'anya ndị Igbo na-asị na anyị ma Hausa na ụta mana ife ọbasanjọ na-ekwu bụ ife onye Naijiria ọbụla sara anya Obasanjo sị na nsogbu so wee mee ka o sie ka ọ bụrụ ife pụtara ife bụ na onye na-achị achị kịta welụ sọsọ ndị nke ya ya ndị na-asụ asụsụ ya ndị ya na ha si ofu ebe ndị Fulani ibe ya tinye ife niile n'aka ineanya na militrị ọ ndị agha Naịjirịa onye isi ha onye Fulani ineanya n'ọkwa ọbụla nwere isi njikọrọ ife gbasatara Naịjirịa onye isi ha onye Fulani ife o jiri dị mkpa ịlụtụ ife aka bụ ka ndị chebere ka Naijiria ga-esi dị mma ka a nụchara agha mechara kpọọ nwee nke a na-akpọ uh, kedu the Nigerian character national character wụ na ọ bụrụ na eji itikọsa ife gbasatara etu anyị esi wee hazie obodo na etinye onye ugwu etinye onye ọwụwa anyanwụ tinye onye ọdịda anyanwụ ka ife wee dị mma mana ya bụ national character enweghị ebe ọ dị n'ọchịchị nke nwoke ma o nwere ka o si wee dị ya ọ bụrụ na ị chọọ e, ya enwere ike ị na-anya isi mana enwere onye Igbo bụ minista for lebo lebo na-achịkọta obodo mhm. ma ọ bụ isi na ọkwa nwere onye na vice ya bụ onye kristian wụrụ onye onye ọdịda anyanwụ e, e, ekwuwe ife nwere isi ọ n'ime ụlọ and onye ọ na-eme agba nkịtị ọ nara ozi agba nkịtị ka ọ nọ ife ọjọọ gba ahụ ọbụla omenala ha eme ihe ọbụla omenala ya bụ ikpe ji wee na-aga na-aga ụwa dị egwu osebụla ụwa dị nwanyị oge iwe onye kere igwe n'ala nọ n'elu ọgadi a na-akpụ n'ala anyị nwewe ụmụ gị ndị ome njọ anyị akpọkuole gị bịa nyere n'anya aka zọpụta n'anya nwa nke asịa anyị gụọ ngụpụta otu ihe edere n'ahịara deklaration iji gosi anyị na ihe a maazị Obasanjo na-ekwu Theophilus Danjuma na ndị ọzọ na-ekwu lee ihe e ọsị our Biafran ancestors remained immune from the Islamic contagion from the middle years of the last century Christianity was established in our land in mm-hmm. this way we came to be a predominantly Christian people we came to stand out as a non-Muslim mm island in a region Islamic Sea. Throughout the period mm -hmm. of the mm-hmm. ill-fated Nigerian experiment, the Muslims hoped to infiltrate Biafra by peaceful means and quiet propaganda, but failed. Then the late Amadou Bello, the Sadwana of Sokoto, tried by political and mm blackmail and terrorism to convert Biafrans settled in northern Islam. his hope was that these Biafrans on dispersion would then carry Islam to Biafra, and by so doing, give the religion political control over the area. The mm-hmm. crisis which agitated the so called independent Nigeria from 1962 gave these aggressive proselytizers the chance to try converting us by force. It is now evident why the fanatic Arab Muslim states like Algeria, Egypt, and the Sudan have come out openly and massively to support and aid Nigeria in her present war of genocide against us. These states see militant Arabism as a powerful instrument for us mm -hmm. empower the world. Mm-hmm. Ka anyị karịkwuo okwu a anyị na-ahụ ihe na-eme na Southern Kaduna kwa mm-hmm. ụbọchị na-ahụ ihe na-eme na Benue na Jos na Middle Belt kwa ụbọchị mm-hmm. ya wụ na Nasarawa na Nasarawa steeti mhm. ya bụ na ihe a bụ ebumnuche ndị Fulani ime ka Naijiria wụrụ Fulani Caliphate mana <clears throat> tupu anyị aga n'ihu o nwere otu nji chọọ ka ihe ọzọ a na-asị bụ o nwere ozi e rụtụrụ aka oge ị na-ekwu okwu n'isi mbido maazị Odeluka. mgbe ị kwuru okwu ihe gbasara eh, the US Air Force University research ewepụtara e na US Air Force University nke tukwuru na Naijiria ihe awụ ihe gbasara security studies na anya na Naijiria ga-abụ obodo tisara tisa n'afọ 2030 ihe anyị nọ n'ime ya wụ afọ 2020 ya ọ bụrụ na anyị were ihe a ewepụtara e ihe mmụta ewepụtara ihe security studies ndị US Air Force University wepụtara n'afọ 2011 eh, eh, February ihe ọ pụtara bụ na ihe ọ fọdụrụ afọ iri tupu eleghị anya naijiria bụrụ obodo tisara etisa mana o nwere otu ihe m chọrọ ka m rụtụ aka tupu gị tụnye ọnụ n'ihe a maazị Odeluga maka na hmm. ikwuru okwu ya otu ihe ha rụtụrụ aka bụ nke a a nation with more than 350 ethnic groups 250 languages ọ dị m ka nke ahụ asụgharịrị isi o kwesịrị ịwụ 350 to 400 languages and 250 to 60 ethnic groups and three distinct religious affiliations Nigeria's 135 million people today are yes. anything but homogeneous. Of Nigeria's 36 states, 12 are Islamic mm-hmm. and under the strong and growing influence of the Sokoto Caliphate. While religious and ethnic mm-hmm. violence mm -hmm. are commonplace, the federal government has only managed to strike a tenuous balance among the disparate religious and ethnic factions. Ma anyị burukwa n'uche na keabu oge federal gọọmenti mbọ ha na-agbarịgodi mgbe oge Maazị Jonathan bụ onye nọ n'isi ọchịchị taa onye Fulani maazị Muhammadu Buhari wụzụ onye nọ n'isi ọchịchị mezie ya na onwe nke ihe ọbụla unu na-ekwu dịzị ka mmiri wụrụ kọrọ n'azụ o metụtaghị ya ọ chọghị ịma enwebeghị ihe niile a na-eme nke a sị na ejidere onye ọbụla kpee ya ikpe n'ụzọ dị anya ọ metụtaghị ya maazị Odeluga ya maka na ịma na Igbo na-asị na agwọsigodo ala na ịkụ anya gbama ada agha ada ana maka na ofu ife ọtụtụ n'ime anyị aghọtarọ bụ na ndị ugwu na-enwefe enwe nọọ ndị anọdụla ala maka oge ụfọdụ anyị na-ada akpọrọ hausa kpọkil fulani lozo na ọbụrọsọ ndị hausa bi n'ugwu na na ife mekwa ọnụ bụ na usman dan fodio bụ onye si mali wee kpọrọ ndị agha wee bata ebe a ndị hausa na ndị eh, eh, eh, niile ndị nọ n'ugwu wee nụsofe etu afụ Boko Haram si eme kịta ma ndị herdsmen si eme ndị terorist ndị bụ egbe achị atụrụ si eme ya abata obodo ejide ife niile bụ mmadụ gbue egbue nwoke gbue nwata gbue nwaanyị pụọ ụlọ ọkụ etu akaba si wee wee jihad bịa na ife kwụsịkwa ọnụfa ọbịbịa ndị briten mana ọ dịka ndị mgbe ndị briten bịa fa fanafa wee gbakọta ụbụbọ wee kwekọkwelịta na a ga-arapụrụ fa kalifeti etu o si dịlụfa ka fa welekwe ndị emia na-eti n'obodo dị iche iche ugbu afụfa fa na-achị ndị na ga-abata n'ime naijiria a na-akpọ so na 1914 a na-ekwu amalgamation ọ bụrụ ife afa n'uche ji na-asị na fa ndị ọzọ a abụkọrọ davadavamande konwu na ifeamandabalụfa ga-enye ilotel na ọ bụrụ na ndị mma akụkọ naijiria ma na 1954 na ọtụtụ ndị nọ na ọdịda anyanwụ ma ndị nọ na ọwụwa anyanwụ na-asị na fachọ ka ndị briten na ndị ọcha briten na ka ndị obodo nwere onwe ha ndị ugwu si mba na fachọ ka ha nọlụ maka na fanwa adụrọ nkwadobe genyezie na mgbe briten na-anazi na fa ọchịchị ti n'aka fa ọtụtụ n'ime unu ma ka nya bụ ife si wee gaa na eji agba mbọ wee gụfie ọnụfa were ọnụọgụ chilva chilva na gụọ nama gụọ mmadụ wee aka n'ọnụọgụ fa wee nwee ike wee bụrụ ndị nwee ike ịka n'ọnụọgụ ya bụ ife afọ emere na 19 tupu ewebido esi na Naijiria wee independent 1966 1960 bụ ife so wee na-egbu Naijiria kịta Obasanjo ma maka ya ọma ọtụtụ n'ime fa bụ ndị nọ n'amị fụka Saduana si ekpobata ndị ugwu na-amị maka na ama na ebe afọ ka ga-esi wee nwe gịnị wee nwekwa um, ike iso wee n'ọnụ wee ruo eva n'okwu ọtụtụ n'ime ndị gụrụ ife mere na Naijiria makwa na ọ bụ ndị Fulani afọ bịalụ jihad ka ndị Britain ji wee fọọmụ adị West African Frontier Force bụ ndị faji wee gịnị wee kọnka bụ ndị Britain ọtụtụ anị dị na ọdịda anyanwụ ma ọ bụ dị na Igbo ya bụ ịfụ na ndị a ma fama ife ụtụtụ n'ime anyị marọ ọya ka o ji bụrụ na mgbe Saduana na-asị na Naijiria bụkwa ugwu wepụrụ na ndị ọcha wepụrụ aka fanwe ememekwa ife fabia anọ ife fabia ka fa na-eme atanafụ ụta nnọọ maka na ofu ife mmasị na fame bụ na fa na-eme ife fa si na fa ya eme onwero nke fa atara okwu eze wee na-ekwu fa abịa rụọ mkpụrụ mmiri n'ọnụ wee na-ekwu n'ike na aghọtara ifeanyi maka na otu ofu ife afụfa gwalụ ndị ọcha briten Kabaka na-eme kịta fagwalụ fasifa na fa chọrọ akwụkwọ na fa chọrọ ụdị amamife nke ndị ọcha na ife niile fachọ bụ tirapụlụfa omenala fa na etufa si aka efechi islam tirapụlụfia ya si ndị ọcha na-agbasa ozi ọma abịakwana ebe afọ o ndị na-agbasa ozi ọma ma ọ bụ ndị katọlik ma ọ bụ ndị protest ndị siemens ma ọ bụ ndị presbiterian ma ọ metodist n'ụlọ ụka n'ugwu awụsa ndị lụrụ ụka n'ugwu awụsa bụ ndị igbo lụgharị n'ụka mgbe fa gbagoro ugwu wee biri na sabọngị n'ebe a ka fa bidozi wee lụrụ n'ụka etu afụkwa ee bụ ndị igbo kavana ndụ na ndị briten mebe wee fụ na agụmakwụkwọ nke ndị oyibo dị mkpa maka ịlụ ọrụ na kolonial gọọmenti mm. gọọmenti ndị ọcha ndị be anyị wee sụye ị na-anya n'ugwu onwere onye ọbụla fanwa agụgbara ya ka ndị Igbo na ndị maọbụ ndị Naijiria ndị ọzọ si wee gụgbu ya n'ọsọsọ ụmụfa bụ ndị ha na-azụ n'akwụkwọ onye amaazị ọmalụ na mgbe Aminu Kanu dị ndụ adị emekọ nyenwa bụ onye so na-ekwu wee na-azọ ụmụnne fa ndị Hausa ndụ mana kamgbe o ji wee bụ na afọ ozi mmadụ dịka Aminu Kanu ndị ugwu wee daa mba ya bụ ndị Hausa na ọtụtụ ndị ọzọ nọ n'ugwu a wee daa mba bụ gịnị ka anyị na-ekwu na ọ dị mkpa ịma na onwebụroli mgbe eji wee nwee ofu naijiria anyị nche ekwekọrịtara na ndị anụnwa na-eme ifefa chọọ ime ana chọọ ime bụ ife Buhari gosi fukịta bụ kafa kpokọta obodo niile na naijiria ka ọ bụzie n'obodo fa maka onwere obodo ọbụla n'ụwa ụwa ndị Fulani na-achị na ya fanọ na Guinea fanọ na Mali fanọ na Senegal nọrọ na Gambia mana onweruo obodo ọbụla ekwe kafachia ọsọ na Naijiria kafa nwelu anya bụ ka ha ji wee tado jide na Naijiria n'ụdị na ọ ga-abụ obodo nke fa ọ bụrụ ka fa na ndị ọzọ bili ọ bụrụ ka ama ka anya na ndị fa na ndị ọzọ ga-esi na-emekọ na ọkafa nwa nọdụ onye ọbụla n'isi anọghị ka o ji bụ n'obodo anwezi nke nọ ọkwa ka nwanne anyị nwoke bụ ugobel na ọjị jibu bụ Chinua Achebe i wee dee akwụkwọ ọ dị e wee si na things have fallen apart ọ bụrụ sọsọ ndị ọcha ka ọ kọọ maka ha akwụkwọ niile ọ dị kọkwa maka ife gbasara Naijiria wee na-ekwu na nke ikpeazụ ọ dịzi na-asị there was a country ụfọdụ n'ime anyị na-asị ike ọ na-ekwu na onwe obodo dịka Biafra mana ọ dịrọ mana there was a country is that na Nigeria there was a country that was called Nigeria 1960 na ya bụ obodo adọzikwa ka ọ dị kịta ọkwụkọrọ n'ọnụ maazị odeluga ihe ịrụtụrụ aka dị mkpa ọtụtụ ihe kwuru dị mkpa mana akwụkwọ na anyị na-eweghachitekwa ya niile ihe niile a na-ejikọ ya ọnụ na ihe niile nkata niile anyị na-akpa kemgbe banyere ahịara deklarashọn na akụkụ deklarashọn na mkwupụta ahịara nke a na-akpọ Arab Muslim Expansion mbịa tinye n'ijikwa jikọọ ya ọnụ na ndepụta na ihe nchọpụta e mere na US Air University Research ihe a na-akpọ the Failed State Index nke mm-hmm. edepụtara n'afọ 2011 na-ekwu na Naijiria nwere ike bụ obodo tisara etisa failed state by year 2030 ihe ịrụtụrụ aka anyị ekwubokwa ihe banyere ya ọtụtụ oge wụ otu ndị Britain mgbe ha batara si weghara the jihadist force ndị agha jihad Usman Dan Fodio were ha mere colonial army a na-akpọ oge ahụ the West African Frontiers nke na ndị a bịaziri bụrụ ndị ejiri hima otu ndị agha nke naijiria ihe ọ pụtara na ndị niile bụ ndị nọ n'agha otu ndị agha naijiria n'oge anyị nwere independence ndị sikarịrị na ugwu nrubeisi ha abụghị nye obodo Naịjirịa nrubeisi ha bụ nye the Sokoto Caliphate nrubeisi ha bụ nye the Sultan o nwere ka ndị the US Air Force University jiri kọwaa ya nke dabara nnọọ nke ọma n'otu ahụ bịakwa jikọọ ya na ihe anyị kwuru ọsị Nigeria's history foundations for failure mhm. two main facets of Nigeria's history bear directly on its status as a functioning nation capable of effective governance the British colonization of Nigeria and the spread of Islam mm-hmm. like other countries in Africa Nigeria was once a British colony its current system of government and present racial ethnic and religious conflicts are to extent to an extent the result of its colonial past. But listen to this: Nigeria has the sixth largest Muslim population in the world. Moreover, it is the largest country in Africa with an almost equal balance of Muslims and Christians, a balance that will soon reach a tipping point because of the larger population Islamic North. Mm-hmm. Ya ile ihe anya ichetara n'oge ọnwa ole ma ole gara aga otu onye n'ime ndị nashonal asembli kpọrọrọ ụmụ ya ụmụ ndị nwunye ya nnọ kpọbata ha <laughs> n'obi National asembli. Mhm. na-asị ndị mmadụ na ka a sị na ya siri ike na nashonal asembli ya shikwara ike n'ụlọ na ndị awụ ndị nwunye ya na ya mụọ na 21 ka na-agụkwa ihe awụ ebumnuche mhm. mmadụ ihe a bụ nghọta ndị mmadụ anyị na ha na-emekọ ihe na ya bụ na ihe anyị rụtụrụ aka British colonialism and is Arab Islamic uh, expansionism bụ ihe abụọ a bịaziri bioma n'ebe Naijiria mm-hmm. mm-hmm. ha bịaziri bioma n'ebe Naijiria nọ wụ ihe dobere anya ọnọdụ anyị nọ na ya taa wu ihe mere maazị Obasanjọ ji ekwu ihe ọ na-ekwu apụchagodi ma oso so n'isi nwa bụ njọ ma o soghị mana nke bụ eziokwu bụ na ihe a ọ hụrụ na-ekwu ma ọbụladị ndị US Air University Security Studies Group ma ọbụla anyị nwa bụ ndị nọ n'Africa Security Studies Group ahụ na ihe a kemgbe na-ekwu okwu ya mana ndị nọ na Naijiria achọbeghị ige ntị ma ndị Yoruba o ma ndị Tiv ma ndị Birom ma ndị Igwera sọsọ dịka ọ bụ na sọsọ ndị Igbo ndị Naija Delta ebidola hụwa ya ndị Awụsa ezagzaki dịka isiri kwuo maazị kemgbe maazị Aminu Kano nwụrụ onwezi onye na-atụnyere ha ọnụ mana ezagzaki ezelite isi ịhụna mhm. esi kụtuo ya mhm. ya wụ na ihe anyị nọ n'elu ya taa buru ibu ya wụ na e, ahịa na deklarashọn nkwupụta ahịa na hụrụ ihe a gboo mana ọtụtụ ndị anyị na ha mekọrọ ihe ahụghị ma bụla dị ka a na-ekwu ya ugbu a ọtụtụ ndị mmadụ ahụbeghị ya maazị oke mhm. ọ dị mma um, ndị na-ege anyị ntị nọ na Facebook mbido um, na nwa Nwanjọ ka o nwere ihe ụfọdụ ụdị ọ na-ede na ka ndị briten bịara ọfụ ndị Fulani na ha gbanwere ha na ha ebe ha ka ha chegharịa rapụ ife ha na-eme so usoro usoro ha dịka ikpe okperechi ha onye ọzọ bụkwa Ted George um, achụfụrụ wee na-asị na dịka ndị Igbo si ekwu na ndị ndị Fulani wu ndị ọbịa na Naịjirịa ọbịa bụ onye abịagbu ya mana nke ahụ ụlọ okwukwe ndị Igbo mana onye gị na ya na-eme ọ bụrụ na ọ ife okwe ọbịa na-arụ isi ya na ọbịalụbụ onye abịagbu ya ọ naba na ọ bụrụ na ọbịbịa ọbịalụbụ ọbịbịa mbịagbu ọ fịara arụ ije kịta jee gbanwere ife megoro eme ife anyị ga-echezi iwu nke dịka anyị ga-esi wee mee ka nyara agha kwụsị ebe ọ dị maka na Chigozie ife ikwuru bụ eziokwu ka ndị briten fụrụ ndị Fulani welụ ndị ha debelụ wee melụ ndị agha ha ọ nkwekọrịta ya na ha maka na ha bịara fụ na ndị a ka ụdị ha nwasi achị mgbe mhm. ha mee ha bịakwute anyị nwa ọ bụrụ na okwukwe anyị nwa dị iche dị na ya awụrọ ndị na-awụ olu anya chido ndị mmadụ gwa ha ka anyị esi mee na onye ọbụla biri onwe ya nya republicanism na abụ na asụbịa n'oyibo kọfị arụ arụ ha mebe nke anyị indirect na ha mebe nke ha indirect group mebe nke anyị direct group ife ahụ emee ndị Britain ana ana ọ fọzie na anyị na ha ife fọzili iwu na agha e, ebidokwago ka o si ebido ọ bụ na o doruru anya nọ ife na-eme ine anya fụ ka ọbasanjọ na ya a sị na na-enye nsogbu na ndị mba mmiri ndị na-eme ma ma o ji aka ike so ha so ha so ha o kweghome ka Yar'Adua abata, ọsi oke n'ife ọwụwụ na ya aghọtana nọ maka na esi ebe ahụ wepụ mmanụ nwere ife nyere ejekpezie anọla na tebụl baa nkata eweta ego ebe ọ dịka ọgbajọ Jonathan bido gawa mana nsogbu ndị nke ndị anyị na-akpọ Fulani herdsmen ndị asị nọ ndị ji egbe o otego bidolu ka ndị ndị ọchịchị ndị demokrasi batakwa Naijiria na 2000 na 1999 2000 ha nwabidoro na-eme mkpamkpa nwa obele nwa obele ọ bụ ụdị na-anya akụkọ a na-akọ mgbe ahụ ife a na-ekwu na-asị nọ farmer herdsman community misunderstanding ma ọ bụ nọọ struggle ndị na-achọ ịkpọ ịchụ efi na ndị ndị na-akọ mana ọ bụrụ na ị na-anya n'akwụkwọ nwanne anyị nwoke delu na 2014 a na-akpọ colonialism by proxy Hausa imperial legends and middle belt consciousness in Nigeria onye dere ya Moses E ọcha ọnụ ọ kọwara ebe ahụ na ife a niile ewu nghọtafi ka ị maka na ndị ma ama na ife a wụrọ eh, na ndị ndị na-akọ nri na ndị hmm. na-akpụgharị efi na-enwe nghọtafi n'ọkwa the same Arab Muslim expansionism ka eji nwayọọ were etu ahụ si na-atụrụ nsogbu maka na ị na-anya etu esi eme ewu ka o bidoro n'ụzọ Adamawa na-abịa chụsaa ndị ndị bi n'obodo were mma na chụọ ha ọsọ were egbe gbaa ha ha gbafuo ndị sizi na ha na-abịa ikpe udo ma ndị polisi ma ndị agha bịa ha akwụsịkwazie ndị nwe ndị nwebu ala ichigata na ahụ ndị chụpụrụ ha ebirikwa ọ fịara ahụ isi nọ ife na-esewu na ha afụghị ebe a na-akpa nri mana ha chụpụ ndị mmadụ ha nọrọ na ya ọ bụrụ na ndị kpuo anụ eme ngagharị ọ bụrụ emechakwa ha gafee ebe ahụ gaa ebe ọzọ mana ọ mhm. na-abụ ha chụrụ anụ kwụrụzie ha were ala chụpụ ndị nwe ala ma ọ bụ mgbe akpagharị afa yunivesiti Adamawa ife a na-akpọbu ya Federal University bakwazie ya nke na-aza ma Adama a sị na ife eji eme ka e wee kwanyelu onye onye nwere akara n'obodo ahụ mana ife onye dere akwụkwọ a na-akọwa na nsogbu dị ife a na emeli na ndị ma ma na ife a na-eme ewu ichetakwara ha na-adama kpụ onye chụpụrụ ndị n'ebe ahụ nwere ala na ife eji bagharịa ya afa na ha na-enye nsogbu ka etikwa afa ha Mm-hmm. Boko Haram si na ife ọwụwụ na ha achọghọ um, ụdị ịgụ akwụkwọ ndị ọcha ọ nkwa ekwelụ ha ha na-asị na ife anyị na ụnụ kwelụ ụnụ ụnụ agha abịa ụnụ agha abata ime bịa gwa anyị ka anyị esi mana ụnụ abịakwa so Boko Haram na-ekwu na ha achọghị ime ka ịgụ akwụkwọ ndị ọcha ọ na ha ada agụ nke ndị Muslim aha mm-hmm. agụ nke ndị Arab onye na-egbu ihe egbe ọ na ha ejighị oyiwa agwa ya okwu ife a na-ekwu ife abụ na agha ahụ erutena kelụzi ka anyị nwa ọkachasị anyị nwa nọ n'ọwụwa anyanwụ ga-esisa anya maka na agha a na-asị fulani herdsmen fulani herdsmen eruo naanị igbo gọvanọ enugu ebena gọvanọ abia gọvanọ ozi nke ndị abakaliki nọ ha nso ka nke anambra si na ya na ha nwere nghọta ka ọ bụzi ọbasanjọ na-ekwu ka nsogbu a ka nkụ na 2019 na 2019 Obasanjo jelu nọrọ ala ya na ndị mieti Ala Miyetti Ala na-asị na ha awụ Labour Union mana Labour Union ọ na-agwa obodo ka esi eme ife na-ewute m na na Anambra steeti na ya wụ Labour Union Miyetti Ala ka a na-enyere oche na steeti ka ha na-eme advaịsị gọvanọ enyere ya ndị na-emepụta moto enyere ya ịnọsin enyere ya ndị ndị na-anọ n'Ọnịcha kedu afọ a na-akpọ ọmata ya ife anyị na-ekwu uwo na eji aghụghọ jiri nwayọọ nwayọọ na-abata ụlọ ile na-emebisi onye nụrụ jiri nwayọọ chekwawa onwe ya maka ndị ndị ọdịda anyanwụ nechara ife anya sị mba na ha ga-ebido ichekwabe ha wee mepụta ndị na-eche ha anyị nwa na ọ na-akpọ na-achị afọ anyị aba ma ọ bụ etu anyị esi jee fụ ndị polisi ma ọ bụ gbaa ndị amị ka a marụ na ife anyị eme sekuriti onye ndị iro gbara ugbu na-eche ndị ọ bụkwa na ha anyị ada aka akụkọ a ọ dịka akụkọ ụwa e, maazị Okigbo ka ife a maazị oke ọ dị mkpa maka ụdị nsogbu bịafụ dị n'etiti Naịjirịa abụrụ nsogbu ọ bụrụkwa ọkụ nwaanyị na-agba ngadanya ọ bịa bụrụ ọsọ nwaanyị na-agbachila ala n'aka ọ ife a ga-agbakọ ọnụ ọ igwebe ike ka a ga-eji mie na ife dị iche tata na mgbe nyabụ agha bịakwutere Igbo n'ugwu bụ na anyị nwere gọọmenti na Eastern Region nwere ike isi ka echekwa ndụ na akụnụba na ụba ndị si na ọdịda anyanwụ Naijiria na ọwụwa anyanwụ sọrị ndị Naijiria maka na ebe ọbụla ifuru ụdị nsogbu a na-adị obodo obodo na-agbakọ wee chekwaa ndụ ndị nke ya bụ it's only a state a sovereign state that can defend the life na property ndị mbi ndị be Jizọs ọhịa bụ ofu ife fanwe zọta wee na-azọ wee zọta obodo Israel maka na ofu nwanne fe nwoke na-asị m na ife obodo Izrel bụ n'ebe nọ bụ na ebe ọbụla ịkpala onye befe aka na mba ụwa niile obodo fe awa wee jụọ ajụjụ oge ụfọdụ fewelu ndị ọnụ ọna so ndị ọbụ wee gosipa na na ada akpa nwanne fe aka na-ada akpa agụ aka n'ọdụ ife enwe enwerọ bụ ụdị echiche a ndị nọ n'ọdịda anyanwụ enego anya fụ na ọ bụrụ ife mmadụ ga-asị onye ọbụla jee ka o chekwa onwe maọbụ welbabụ ya gbaa bie okirikiri ma ọ lụwa ngwe na ife obodo ga-esi ọnwụ si na ọchịchị na ichekwa ndụ na akụ na ụba ndị befa dị ha n'aka ka anyị nene ife mego n'ala Igbo mgbe fawalụ na Enugu steeti tupu ufe abịa ọ bụ akara aka dịka igbo sikwu asị na ọ na-eli ngwọrọ si eh, nwanne anyị nwoke bụ gọvanọ mgbe afọ o jekwa ọgbaa izu kpọọ ndị amị kpọọ polisi e wee gbaa izu wee na-asị kedu ife agha eme ewee tụsịa alụ ife agha eme wee onye ọbụla kwekọrịta oluzie mgbe ife mebe nyawa na-akpọzi oku na-asị dị anyị ọkwọ <laughs> ụka akpara akpa na ọrụ n'isi ka eji ekwe anya ọbụla na-asị ndị nọ n'isi bụ ndị polisi ma ndị amị si ya mba na ọ ga-akpọ onye isi nọ na Abuja mhm. ndị eche asị kaba jechee obodo afọ nche rapụ n'isi ụtụtụ obodo afọ ụbọchị afọ pụa wee nyelu ndị a nyefee ohere kafa wee bata nyewa na ọzọ na-akpọ n'ekwentị prezident Buhari azara ya nyaba oku etu a ka ọ dị ị anya ndị niile bụ polis kọmishọna na Igbo bụ ndị ugwu o nwere gọvanọ nke ị ga-abụ ikpe ọfọ na ya ma etu ya esi chekwa atụrụ ya anali ya gbotue ọbịa onwere etu oya etinye chọta ya maka na ozi ife agwa polisi ka ọ ga-eme ana ọ bụrụ na polisi egere ntị na abụja ekwurọ polisi nọ na Ọka gị ya ntị polisi nke nọ n'ụmụahịa amaghị ya ntị na egbe atụla elekshọn na Bayelsa ma na Rivers unu fụrụ ka ndị amị nọkọta wa n'ebe a na-ekpokọ um, ife atụta na votu. Mhm. kedu ife mere gọvanọ nwee ike ikwu okwu maka ọbara ulu anọlụ mmadụ mmadụ a na esi mmụọ mmụọ anyị ga-agwa onwe anyị eziokwu and ọbịa bụrụ sisi n'ụba N'eziokwu dị etu ndị ọdịda anyanwụ si wee mie ya bụ obodo abaa gbaa izu si na ife anyị eme unu buru agha bịa ebe a na ka anyị ga-echekwa onwe anyị kee ka gọvanọ ga-esi n'ọlụ n'ụmụahịa ebulu ngwa agha bata n'etiti eke buta n'etiti na n'etiti afia obodo si na a na-eme e, e, python dance unu na-agba egwu eke mesịa wakpo ofu nwata ofu ezinụlọ nọ na ị na-elekọta anya dịka gọvanọ onye ọbụla gba nke anyị ama nnọzi dịka na ya aghọtara ife na-eme onye ọbụla ma ndị ọcha ma na-efe ife anụnwa bụ mgbe edela akwụkwọ a risaachị a na-eme e ọdụkọ na 19 gịnị dịnwa 2011 ihe nchọpụta bidoro 2008 ma akwụkwọ mbipụta akwụkwọ a bụ 2011 n'ezie um, nye omego um, uh, afọ itoolu mm-hmm. iri na abụọ ebido wee fara tụchaba tụchaba tụcha wee maa ọkwa ya bụ mmiri si na ọbịa ya ezo nsọnsọ lotekwanụ si na Theophilus Danjuma bụ onye bụ ụzọ wee mụọ ọkwa mmiri ya ọkwa mmiri ọma bụ na ọ sị na ndị a <laughs> na ife abụ ọkwa obele ife bịa onye ọbụla ke nkwụ chekwaa onwe maka na ndị a onwekwa nkwụsị onye isi na-achị Naijiria kịta bụ Buhari o kwukwala eziokwu ka m nkwupụlie nnọọ ọ dịkwa mma ikwupụla ana mgbe ife a na-akpọrọ o jikwa ọnụ ya wee kwuo si na ndị niile na-eme ife abụọkwọ ndị be anyị na vesi esi o kwukwara ya ọ sị na vesi esi na vesi na ọ bụ ndị abụọkwọ ndị naijiria na vesi esi e mana na ha si esi onye na-akpọbata ha gịnị ka ya ọsọsọ onye na-akpọbata ha ka ha si na ha jidere ụfọdụ n'ime ha a sị na-echegharị anaghị nke a na-akpọ rehabilitation welụkwazie ha tii na amị mana um um o nwere ndị mụ na laịn na-achọ ibe amị sichaa ma kọleji na-agba fọm onye ha ebe ha bụ ndị si esi kedụkwana ihe ya na onwe ya bụ onye isi obodo onye ọ dị n'aka as president of the country the chief security officer of the country gịnị ka ọ na-eme na nchekwa obodo ọ ya nwe ihe a maazị Ọbasanjọ na-eme mana ọ na-eme python dance n'ime obodo ke nke ọ na-eme iji wee chedo nchekwa obodo maka ndị na-abịa bụ ka anyị jere ọ na-abụ ebe ka ndụ anyị na-ebi kịta ụdị ndụ anyị na-ebi kịta bụ anyị ma jere ịfụnanya dị azị nsọpụrụ adụ azị nsọ amị adị azị nsọ nna anyị fajiri ebi ndụ izizi wee bikasịa nka gịnị kpata maka na anyị furu ego lotekwono na 2011 afọ emere elekshọn bụ mgbe o ji wee mụọ ọkwa bụ ya bụ Buhari o kwukwara ekwuo o kwukwọ asị si kwupụrụ ya na nke afọ ọ si ọkwa ifuru na ndọrọ ndọrọ ọchịchị ya nọ na ya na ọ bụrụ na ọ gara etu nyanwa si chọọ na nke a na nyanwa ama njedo n'ụlọ ikpe isi ka amalụ ka esi mee wee jebe tribunal ma ejele ene ma ejele ana nyanwa si na nyanwa ama njezi nke a kama na ofu ife ya ga-eme bụ na ya ga-eme ka ife sie Jonathan ike ya bụ na nke a ka ọ ga-abụ emesizi nyanwa afọ omero ụbọchị na-abụ m ịtọ eji wee mesie elekshọn a unu mana ụmụaka anyị bụ ụmụaka si kọleji pụta na-eme youth kọl. na akụnyela isi vania na egburu ọtụtụ n'ime mhm. ndị Igbo nọ n'ugwu egburu ọtụtụ ụfọdụ ndị ugwu ọ dịfa ka na fa na akwụnyelụ Jonathan agbala ụlọfa ọkụ gbuo efa mgbe a ka eji wee bụ mgbe a ka ndị Boko Haram jiwa agbakila adebaero egbe bụ emia Kano ọkwatago ife ụfọdụ emenụrọ baa anyị o ji wee bụrụnụ na mgbe ife amelụ Jonathan si o na afụkwọ nnu ka esi ime ndị ndị si na ha ndị na-atọ mmadụ na mgbada ofe nri ka esi etu ahụ wee kpaara ndị a nkata ha wee sị na onye ya ekwupụrụ ha na onye na-anọchi ọnụ anya ha wụrụ Buhari anyị tiri n'isi tata anyị na-ada echefu ihe ụfọdụ mana ọ bụrụ na anyị chetara mgbe a na-asị na anyị eme nke a na-akpọ negotiation onye ha họpụtara ya ekwupụta ọnụ ha bụ Buhari onye fa tụkwasịla obi onye ma na ọ ga-ejelụva ije ọfụma na ọ bụ Buhari nyanwa bụkwu patron ya bụ Al-Lahati eh, o so na mana ọ bụrụ ada ama ama ahụ ịma na ya bụ otu na ọ bụrụ ebe a na-egwu ife ka esi eme ife na a ga-agbachitas agba ndị oduchiegbu mhm. maka na ọfaso na obodo adụrọ mma na ọtụtụ west afrịka ịma mmadụ ịnọ afọ nwụrụ bụ ndị agha ụmụnne anyị jere e, nọ na Nigeria mhm. ịma nọ ndị otu no ebido ya aka maka na achọpụtago ndị amerịka agbago mba ụwa malụ ndị global terror index akpọgofa afa n'ọfa bụ the most dangerous terrorist group mana n'ụbọchị gara aga ka maazị buhari bụ prezidenti nwere ọnụ ịna-asị ndị ụwa na mgbe a bịalụ amerịka ịkpa nkata wee ya na trump na ọ jụkwara ya si ya ife ma o ji egbu ndị kristian ndị na-eje ụka ya wee na-asịfa mba na ya da egbu na ya nwụrụ ka esi egbu ndị ụka na ife a na-eme na Naijiria abụrụ ọkwọnụ ife gbasara ụka ma ọ bụ ụka alakụba ma ọ bụ nke Kraịst n'ife a ndị na-anụ ọgụ na ndị kọrọ ugbo na ndị na-akpa ife ya bụ mmadụ na-ekwu ife ụfọdụ ọdụkọ na onye a na-agwa na uche fọrọ ofu mfe ọkụ maka ka eke ga-etisi na okwu na-esenụ bụ na mmadụ kọrọ ugbo na ana nna ya onye ọzọ kpala efi bịa ịta ugbu ya den igwe onye na-akpa efi ka ọ nọlụ ka ọ jekwala ana ebe ọ ga-anọ debe efi na ọka esi eme na-enye efi nri efi tazue ilee ya onwe chọrọ ya ọ bụ na o oh, gburie eh, n'ebe ogoru ọkpọlụ na-abịa obulie n'ụgbọ wee na-abịa eh, wee jegbue eh. kedu ụdị akụkọ dịfa mana ọkwụ adagwa osunti na agha agha ebido ino mana ifekwa nghalị bụ na ife melụ na ndị aranyere n'ọchịchị n'ala Igbo na-asọ isi mana awụrụ na anyị na-ekwu ihe a na-aga otu ihe anyị ga na-echetara ụmụnna bụ na dịka oge anyị nọ mgbe anyị ga bidoro ikoro ọ nwere ọtụtụ izu anyị wepụtara ji lebanye anya ihe anyị na-akpọ nchekwa obodo hmm. nke ahụ bụ tupu anyị ebido ileba anya ihe gbasara mpụta ahịara ọgbaghara deklarashọn anyị na-asị na abịa n'ihe gbasara nchekwa obodo ọ dụrụ ọtụtụ ihe anyị rụtụrụ aka nchekwa obodo metụrụ aka ya national security na ọ metụtụrụ aka n'ihe gbasara food security na ọ metụtụrụ aka n'ihe gbasara agụmakwụkwọ na ọ metụtụrụ aka n'ọtụtụ ihe mana otu ihe nke ọzọ anyị ilebara anya bụ ihe gbasara the organization of national security ya bụ nchịkọta hanyere na nchekwa obodo anyị asị na ọ bụrụ na ndị anyị dinyere ozi bụ ndị nọ n'isi ọchịchị nke a na-akpọ democratic governance ọ bụrụ na ha ahapụla ozi anyị tinyere ha na-ejeziri ndị ọzọ ozi kedụkwanụ maka ndị ngalaba ọchịchị ndị ọzọ anyị nwere n'ime obodo ndị dị ka town union a na-anọzikwa okenye ọ na-anọzikwa n'ụlọ ewu na-abụ n'ọbụ o nwere ihe anyị ga-eme banyere ihe mm. anyị ka ga na-ele ọjọ ụzọ kanụ na-ele hope ụzọ dị mma na-ele e enwere ihe ndị town union kedu ihe ndị ntorobịa anyị na-eme kedu ihe ndị ndị isi ụka ndị bishọp na ndị ụkọchukwu gịnị ka ha na-eme anyị enweghị ike ibido tụkọtawa isi lebawa ihe anya mara ka a ga-esi chekwa obodo maka na mmiri a ọ bụrụkwa na o ruola o ozowela ezowe kama na ihe ọdịdị anyị ka na ozowebehụ maka na ọ dị ka ọ ka na-atụsị atụsa ịma na asị na mmiri rujuo o bido na atụsa asị gị gbawa ọsọ na mmiri erujuo esi na ọ gaghị ezo mana ọ na-atụsịkwa <laughs> mgbe ọ ga-ebido sụwa ide <laughs> tupu mgbe aha ya e, tupu gị tụlite ụkwụ ọsọ mmiri eriela gị ide erie gị ofu ife bụkwanụ ebe ya bụ ife ji wee dịka ọkajisila igbo ụkwụ na aka bụ na ị na-anya na etu ndị Fulani si wee debe iwu bụ konstitushọn Naijiria abụrụ etu Igbo si echekwa obodo fa ya bụ nke bụ na ike niile dị n'aka onye akwa akpọrọ gọvanọ ma ọkwa na ife ahịa radel bụ na ike dị n'aka ndị obodo na ọhaka ọha mmadụ ana ofu ife ahịara prịnsịpal ya bụ ofu ife nkwupụta ekwupụta na ahịara deklarashọn bụ na na ife e ga-eji nwa obodo afọ ga-abụ biafra na ọ bụrụ na enweta ya bụ na na igbefe gbasara ichekwa ya bụ ndụ isi mana ofu ife ndị fulani mere ọfụma bụ fanele anya ife ndị mba briten mere mgbe fabia maka mgbe ndị mba briten bịa na etufesi wee chi ana igbo bụ ịchọta ifefe kpọrọ waran chief ya agala ofe ka aka ebu ya egbe bu ya e mgbọ nye ikike si ya ngwa ekwena ka onye ọbụla megharịa arụ fajide obodo ga kporo isi naanị ọ bụdọrọ nke nwere obodo ị ga-afụ nwere waran chief ga-akọlụ ezigbo akụkọ maka onye agwụwara nchi ọ na-arụ mmadụ ewu ọ na-ajị ụfọdụ ọ na-afa nwunye ha ozugbo ụmụaka ọlụ ma ibu ibu nwa dị isi. ọtụtụ mmegbu na mkpagbu bụ ife eji marafa ị na-anya kịta gọvanọ ọbụla nọ n'ala Igbo o nwere ife a na-alụ eweta ego felie ọ warrant maka na na Abuja ka esi weta ya pati bụ politikal pati ga-eweta ya ọ pati si n'ọghị abụ ịbụrụ na obodo e, atụrụ ha akwụkwọ ma ọ na-atụrụ ya akwụkwọ fa eme gịnị fa agba mbọ fụ na ịpụta ọ bụgoro na onye obodo chọọ banye dịka ife mere n'Imo steeti achọọ ofu agafe bụ ndị ọkaiwu asụ isi aba ego n'aka agwaviva ya fa ewepụ onye oweta onye ọzọ kpuo olu onye ọbụla anọrụ na-enesi ndị taụn union gọvanọ ga-akpọfa o nwekwuru nzukọ ndị taụn union a na-asọ nye sikwa 1 million 2 million wee sịkwa ngwa wee nje ka unu wee dozie obodo ndị town union ewe gịnị ewe godu a na-eme kọntraktị ụfọdụ amaza ijefe ọtụtụ obodo n'ala Igbo a na-ese okwu ego gọvanọ weta ka ebe eji n'ezianụ ọnabụzi ndị chief ka ị ga-asị si jewe nke fụ na-eme na Anambra mhm. bụ na ndị chief ụfọdụ si kafa jee Abuja jefu Buhari fanata Um, gọvanọ wee sị na fama mbụzi chief iwe na-ajụzi onwe gị na-asị onye bụ igwe n'obodo ọfọ obodo ka o ji aga ka ọ bụ satifiketi eh, gọvanọ ka o ji aga ya bụ ife niile dị n'ala Igbo akpọdosiri isi na so o nwere onye nọ n'ikwupụta ma ọ bụ ịkwụ ma ọ na-asị mba na ahịa eme n'ọfụ ọwụzi na onye ugwu lawa na nwa na. Mhm. ya na ife ọ ga-abụ bụ anyị nwe ka ọ dị ịlọ ịsa anya mmiri na efe elekshọn a na-akwadobe na Anambra ọkịta ka anyị ga-asa anya mmiri jụchaa onye ọbụla ọnụ ọgbọkwọ nke onye pụta obula ego ma ọ bụ je ụmụ agbala akwa ebie e, e, e, isi onye ọrụ na ya maka ife na-ewu kịta n'ala Igbo niile bụ ịpụta amadochasịa pikcha onye ọ dịka nkwụ a na-efezi ya onwerezi ife ọzọ a na-ekwu na Anambra na-asị o oh, na Willie is working kedu ọrụ ọ na-alụ kedu ife ọ na-alụ ya bụ a na-efe mmadụ igbo a efe mmadụ onye anyị dujela ozi ga-eje ozi ọ bụrụ ka bie ka m ọ ya bụ ife anyị ga-asa anya na elekshọn nke Anambra saa anya pịa aka pịtakwa onye ga-ekweta na ọ ga-echekwa obodo ma ndị nọ n'Abuja ekwelụ ma ọ nafe ekwerọ onye ịma na ọ ga-abụ igbo kpọọ ya oku ọza ma na ọ ga-ekwu ife obodo chọọ ma na ọ ga-akwụ wit ndị obodo maka na ndị ugwu ife ofu ife na-eme na Kaduna ọdụkọ na nwanne anyị nwoke bụ el na anyị eluru ya bụ ọnụkọta atụtụlụ obodo ị na-achị na-apịgbu na fa mgbe ọbụla ejiteta akụ afa gbogbogbogbogbogbo ọdụkọ na anyị eluru ya kedụzi ibe ndị mba Amerịka ji wee were afịa tinye n'akwụkwọ n'afa ndị ama nso wee bịa enweta visa bi Amerịka ọ maka ala ọ na famanụ famanụ na-awe ọ na-alụ onwe maka na <laughs> ọkụ onye si eme ka ekwesị akpọ ama na ọnwa ife ọ na-alụ aka ya adịrị ọcha ọtụtụ n'ime ndị afụ nọ na be anyị na-agbagharị ya ka ofu onye kpọrọ m oku na-asị m ee ka amalụ nke agha eme ka akwụsị ibe ọnwụ niile a na-egbu wee si ya nwoke ọkwa isi na gị na ndị na ịkwadolu Atiku nsi kpọọ ya ti ya na ọkịta ka anyị chọrọ na ọ bụrụ na ọ chọọ Naijiria ya gbaba mbọ ka ọ zụọ Naijiria maka na ike gboo ya eji kwadota ịpụtakwazi ịzụ ọzọ na ike ya bụ naijiria ọ na-azọ ọ na-achị ịchị ama ndizi uh, uh, <laughs> maazị oke ngwa biko okwu afọka okwu afọka e, e, e, ụratọwa ụtọ ekwowe ekwowe mana anyị na-anya ka ụbọchị dị ọ na-abụ um, ndị be anyị na-aba achụba nta si na anụ gbanata echi agwụrụ nta mhm. onye nụkọtara gbawa ọsọ awụrọ na ike agwụna nọ na akwụsị ịnụ taata ụbọchị ọzọ ebidokwa ebe akwụsị nya okwu ka nkụma ife anyị na-ekwu uwe okwu ife a ozi ụlọ ikwu na-eche na onwere onye na-abịa azọghị o nwere onye nzọpụta na-abịa anyị wụ ndị nzọpụta ahụ ịnọdụ ebe a na-akpa nkata maka idozi obodo kwuo mee ka ndị mmadụ ghọta na-ekwu ife anọ ụfọdụ ụma nọ kedu ife anyị eme agbakọ aka nye ọnyanwụ mmamịrị ọgba ọfụfụ ndị ọdịda anyanwụ eme na-amụteko iji chekwaba onwe kedu ife ndị Igbo na-eme kedu ife a na-eme n'obodo ibi ọgwọ e, ewu ewu a uh, sị na <laughs> okenye ahụ nọ na ụlọ ewu amụọ n'ogbe mana ya wee ewu amụọna ka anyị rapụzie wepụ aka enwe a n'ofe na ọ dịkwazị ka ghawa aka mmadụ ewu ekwesịghịzi na-atabiaghị omeji ya onye mkpụrụ efi maọbụ atụrụ ya bịa mebie ejighị a sị na onye asọghọ nsịta ahụ n'ike asọ n'ụbụrụ taa ya n'isi eziokwu n'iwu Moses na ndị ụka sịrị ya amaghị na ntị nke gị wepụta ntị nke ọzọ mana malụkwọ na o nwere ebe emeluo Pọl si ha mba na-ama na ya nwere citizen Rome na ya so wuru onye Rome na ya eme ka esi eme ndị ọzọ oge eruo na anyị ga-ekwu etu a maka na ugo malụ mma nya ọgbọghọ malụ mma adịghọ mma ịgba ọtọ ọgwụkwọ ka ọrịa m n'ọnụ tata anyị ga-emechizi nya maazị odeluga o nwere okwu mmechi nwere maka ndị na-ege anyị ah, ụkọchukwu ndewonụ igbo mma mmanụ e, bikonụ ihe anyị na-ekwu dị mkpa onye ọbụla saa anya mmiri gee ntị ka anyị nwee ike tụkọta n'isi zọwa onwe anyị maka na mmiri ya ruru ụzọwago ezọwa ngwa ndị be anyị kachife ụbọchị nta ka anyị chụọ nụ n'owere kachife odo ọ na chi efogo mkpere pụ kabara karịrị asịsị ọ dịrụ ụlọ mma